nọ. ndị Igbo ma ndị nọ n'Igbo na ndị nọ n'olu e na gbakọtanụ ka anyị kpaa ụka ihe a bụ ikoro na-ada ka anyị wee kpaa nkata mmanwụ na ya eji wee kụta ife oge elugo ka anyị ji agba izu anyị agbakọrụkwa anyị na-eji n'aka na ụnụ nwa na onwe ụlọ nọsiri ike inyere anyị aka n'atụmatụ tata n'ụbọchị taa anyị ga-enebanye anya karịa ọgba aghara anyị na-anụ na adara na Igbo ọkacha na Anambra steeti anyị nụrụ nkeme n'Igbo na nkeme na-ekwulọg ya bụ ihe ka anyị chọrọ itinye ọnụ ka ajụke na ajụjụ mmalụ ka nyabụ mmiri si bụ na ihe a ga-eme ya maka ọ bụrụ naanị ọkụkọ ị na-eti ka ihe ji ga-anụla onye. o kwesịkwa n'oge ụfọdụ ma mgbe niile ife ji raa ya maka ife ji raa ya ọụka marụ ka ebe ọ ga etinye isi n'ife ọ ya etu a ka anyị ga-esi wee tinye ọnụ mana mụ onwe mbụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ ụkọchukwu Austin Okiko onye ga-ewepụ ihe na-ejide ikwu okwu ya n'oge na-eto adịghị anya onye ọzọ wee bụrụ maazị ka na-ayọ odeluga Igbo mma mma n'ụtụtụ ọma na maazị Ejikeme Ọbasi na-abịa ọ ka nkata ya ọ na-abụ ya sọsọ ịkpa maka ọdịnihu na etu a ga-esi wee dozi mana ka anyị nọ n'ụbọchị tata anyị na-anụgasị ihe na-eme n'ala Igbo anyị chọrọ ịtụnye ọnụ otu n'ime ha wee jirizie ya wee banye n'ebe ndị ọzọ ihe anyị na-akpa maka ya bụ mkpamkpa asịrị kpara na Igbo ukwu ebe ndị uwe ojii kpara ndụ nwa nwaokorobịa n'iyi gbasara ụgbọ ọgba tum tum ya na akụkọ so n'elu ya mana ọ bụghị naanị nke ahụ na ndị mmadụ were ka o si dị ha n'obi jee na nke ndị uwe ojii suo ya ọkụ ma jekwa na na ekwulọbịa isi ya ọkụ erukwa ebe ahụ ọdachi ọzọ dakwasịkwa ha ọnya bụ ihe ka ị chọrọ itinye ọnụ ineanya anya n'akụkụ dị iche iche ịma kedu ihe bụ isi ha emeela nke ensas ihe na-ebe ka na-ebe ka ezi ka a ga-esi kwa ọnya wụọ nwaanyị uwe a ụkọchukwu Austin biko duru anyị gaba n'ihu maazị ụkọchukwu ee ndị na-ege anyị ntị n'izu ole ma ole gara aga anyị gbakọtakwara ebe a tụnye ọnụ ihe gbasara um, oge ndị ntorobịa na-eme njegharị iwe ihe EndSARS mana echetara m na ka anyị na na-akpa nkata ahụ anyị jụrụ ajụjụ o nwere otu ajụjụ anyị jụrụ isi ọ SARS bụ isiokwu ka ọ ndị uwe ojii bụ isiokwu na ndị ọzọ sokwa arụ ọrụ ihe gbasara nchekwa n'ihi na anyị ahụ na SARS ka anyị na-ahụ SARS ka anyị na-ahụkwa ndị uwe ojii ka anyị na-ahụ ndị agha ka anyị na-ahụ ndị sivil difensi ka anyị na-ahụ ndị customs ọ kacha ma ị bịa na mpaghara ọwụwa anyanwụ nke Naijiria ọ kacha n'ala Igbo ọ dịghị m ka nwere ihe dị iche na ndị a na-akpọ SARS na ndị uwe ojii ndị nke ọzọ ma ndị nke mobal ma ndị nkịtịrị ma ndị ọzọ ha ma ndị agha na-akpụchite n'ụzọ ma ndị kọstọm isiokwu a bụrụ ọwụ gịnị kpatara na otebeghị ebechara eze ejiri bechaa nwee n'ite n'ihe gbasara ensas ọwụrụ abịa orubeghị izu ole ma ole ọwụrụ uwe a ka a ga bịakwa ikwu okwu okwu na mgbarụ n'ihi na mgbe a na-eme ensas anyị hụrụ na ịbịa na mpaghara ọwụwa anyanwụ ole ma ole bụ ebe anyị nụrụ akụkọ na agbara ụlọ ndị uwe ojii ọkụ ọ bụrụ na unu cheta na fege agwara anyị na ndị ntorobịa jiri aka ha tụọ ogige iji gbochie ndị ọ na-anụ ọkụ n'obi iji gbaa ụlọ ndị uwe ojii ọkụ na mpaghara ala Igbo ebe ọzọ ọ bụla dị n'ụmụgụma bụ hedkwatas ndị Owerri West ndị ntorobịa ebe ahụ jiri aka ha gbachie na ha ga adị ndụ agba ụlọ ndị ebe ndị uwe ojii ọkụ ya bụ na ala Igbo ọwụwa anyanwụ Naijiria ọ kachara ala Igbo nwere ka ọnọdụ ha pụrụ iche n'ihe gbasara EndSARS n'ihi na ọ bụ ndị nwere n'agbanyeghị ihe a na-eme ndị ntorobịa anyị ndị uwe ojii na-eme ndị ntorobịa anyị iso ajụjụ m abụrụzie ọ gwụtara na ndị uwe ojii Naijiria nọ na-arụ ọrụ n'ọwụwa anyanwụ ihe a na-akọ ọ gbasaghị ha ọ na ha anya na ha kwesịrị ibido were ọnọdụ ọzọ isowa ihe maazị Ejike ị chọrọ itinye okwu ọnụ mm, okwu m ga-atụnye eh, eh, ụkọchukwu ndewo eh, ọ machiri m otu isi bido nkata n'ihi na a sị oke soro ngwere maa mmiri mmiri kọ oke ọ gaghị akọ mgbere. mmiri kọ ngwere ọ gaghị akọ oke anyị amarala anyị na anawu ndị isi na e, ọwụwa anyanwụ Naijiria pụta na anyị nwere nsogbu n'ime obodo ahụ akpọrọ Naijiria n'ihi na n'obi ọtụtụ ndị agbata obi anyị katụma ndị si ugwu ugwu Awụsa ha hụ ha anyị ahụrụ mmadụ ile anya dịka isi tukwu ensaz ensaz ee ebe e mebiri ihe karịa awụhụ n'ala Igbo mana uche m ebe e gburu karịa bụ n'ala Igbo ya wụrụ n'ihi gịnị n'ihi na ndụ ndị Igbo wụ agba ọtọrọ n'obodo ahụ akpọrọ Naijiria ya pụtakwanụ na o ruole mgbe anyị ga-echebawa uche n'ihi na asị n'ọwụ osisi bụ onye hụrụ mgbe eji ya n'ike abịa gbutuo ya ya kwụrụ anụ gbaa ajọ ọsọ amara otu e ga-esi gbaa ya ajọ egwe anyị agaghị anọ kwa ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị agbagbuo ụmụazị ole nga agbagbuo ụmụazị ole nga agbagbuo ụmụazị ole nga a na-agba ihe niile anyị na-eme ngagharị iwe ewere iwe aga ga-agba ụlọ ọkụ ihe masịrị m otu isi bido nkata wụ otu ndị nwe ọtụtụ obodo ji pụta na-asị ụlọ na-aga ngagharị iwe hapụrụ na ee eh, ọtụtụ ihe arụ n'ihi na ile anya ụlọ ndị uwe ojii a na-agba ọkụ ọkụ ụlọ arụrụ n'ime ngolubi a na ndị uwe ojii ebighị ụmụ akwụkwọ nwere ike ibie ewere ya mere ọfịs ọtụtụ ihe e ga-eji eme ugbu a gbara ya ọkụ ọkụ ego unu ka e ga-eji rụzie ọwụ na-aghọtahụ iwe na ọnụma mere ụmụazị ji aga ngagharị iwe kama o ole mgbe e ga-echebara ihe a uche elee ihe anyị ga-eme ka ndụ anyị ghara awụzile ihe ihe onye bịa ya eburu ka otu masịrị ya ọ nkata anyị kwesịrị ịkpa bido ugbu a kpawa ka anyị tụkọta obi si were uche anyị niile chebasị elee ihe anyị ga-eme ala Igbo maọbụ onye uwe ojii maọbụ ndị agha onye bata ala Igbo ya sọpụrụ ndị Igbo ọwụhụ ndị e, e, ka m kwụsị ebe a mgbe nkata gbawaziri ka mara ka tụlewe hmm. nke ọzọ e, ndewo maazị ejikọbasị mana asị, agba mbọ ọtụọ n'oge o nwere ihe kwuru ịgbara mkpụrụkwụ isi na mgbe a na-eme ensas njegharị iwe ensas hmm. ọ eziokwu anya ụwa niile bịaziri na-ele tolgeti Legos. mana dịka ya mee na tolgeti ya mee n'ugwu Awụsa ya wụrụ ihe nta akụkọ nye ụwa niile ya emee na Legọs ma ọ na Abuja ọ wụrụ ihe nta akụkọ nye ụwa mana o mee n'ala Igbo ọ dịka onwe ihe mere mhm. dịka isiri kwuo n'eziokwu eziokwu ndị eriwe karịrị ihe ndị mmebi ihe mebiri karịrị na mpaghara Naijiria ebe ọzọ mana Legọs mana Benin ọkemgbe anyị hụrụ na ọrụ narị ọ Benin ebe mbụsị pụrụ ụzọ gbaa ụlọ ndụ uwe ojii ọkụ mana Port Harcourt mana Nasarawa ndị nke na-ezu ochi ndị ejere kụwa warehouse buru. ihe oriri ejiri paliatives ọtụtụ ihe ndị a ebe ahụrụ ebe o mere na Gombe na Nasarawa na damawa na Kebbi na Yola na Yobe enweghị ejighị ike hụ ụdị ha na ọwụwa anyanwụ Naijiria ma ọ fọzikwa n'ala Igbo mana ọtụtụ ndị e gburu mana owere ebe dịka ah, ah, Eh, eh, ụzọ ihe dịka um, um, ndị isi nwere ụzọ Ọnịcha ma ndị isi nwere ụzọ Ọlụ ma ndị ụzọ Aba ebe ụmụahịa ma eh, ebe Ọnịcha ụzọ Obosi ụmụ okorobịa gbagburu onwe nke akpọrọ aha onweghị ebe ọbụla edepụtara ya ma ọ bụghị mgbe ihe ndị a jiri wụọ ihe nta akụkọ ọ dịzie ka ga-asị na onweghị onye gburu n'ala Igbo mm-hmm. ebe njegharị iwe kacha njọ onweghị naanị mmadụ ole ma ole gburu bụrụ ihe ejiri mere akụkọ mana BBC mana CNN ya bụ ihe na-emechi emeche kemgbe n'ala Igbo na-ajụzi ajụjụ maka na ọkacha oge ugbu anyị abaana n'oge mmemme Krismas iruo n'ala Igbo ugbu ọ dịka ebe ọkụpaid uh, territory ọ na-adị m ka ndị ọtụtụ ndị a na-akpọta ka ha bịa rụọ ọrụ n'ala Igbo ma ndị agha n'ugwu ebe ugwu na-abịa ma ndị uwe ojii ma ndị kọstọm n'ebumnuche ha ala Igbo bụ ha ka ebe a na-ebe ihe jinyere ha ka ha bịa lụọ ọgụ Ha na-ahụ ala Igbo ebe ejinyere ha ọrụ dịka ndị etinyere agha ọwụ ọ pụtara na agha Alụrụ kemgbe 1967 ruo 1970 ọ pụtara na agha ebibeghị ọgwụ nwere mụ na onwe m anamahụ ya ụzọ ọzọ maazị Odeluga dị maka na ị na-anya ọ bụrụ tata ka afụbalụ ụdị nsogbu a ịma na mkpamkpa niile asị ndị saz na-akpa na o tego ọmabụbụkọ n'ala Igbo pụọ wee pụọ mba ndị ọzọ wee gube ndị ọzọ e wee bido wee fụdo ndị ọzọ tiri ọnụ mana ụmụ Igbo anwụkatago n'aka ndị polisi nwụkata n'aka ndị saz nwụkata n'aka ndị ndị amị mana bụzi ndị kọstọm niile si Igbo si leta onye ọbụla mmanụ mgbe ọṅụ bụ aṅụrị ụfọdụ ndị Igbo na-agbanata na-anata unu kabalu unu ka ọ kpatụ afa na be nnata, kafa nwa aṅụrị ọ bụrụ ka abịakọ ọ bụrụ mgbe eji eke okwu mana ị anya ọ bụ afọ ka ndị uwe ojii ji apụta wee chọọ nke ha ga-eme ife niile ife agosi na ike nọ n'ụlọ ewu na-amụ n'ọgbụrị maka ife ị ga-ajụ ese bụ ebee ka ndị isi ndị na-achị achị ndị ikenye n'ala Igbo nọ maka na gboo ụdị ife a mee maka na ndụ dịka maazị Ọbasi si kwu na ndụ bụ isi n'ala Igbo ndị Igbo anyị kpọrọ mmadụ mmadụ mmụọ dị ndụ ife anyị na ụdị ụmụ ikorobịa na-ada emebe bụ ụmụ ndị obodo na-agbakwe na ejebe ikenye dee ikenye ewere ku ilie wee durufa ewee chọwa isi nyabụ ife ọ bụrụ owuri nke a ga-abụ apụtazi asị ụmụaka na-ekiri ụlọ e maka na ụlọ apụ ịchụsi ya ese ọfụma ịchọpụta n'obodo tụrụ wee rụọ polis steshọn mana ọha ka nna ndụ ndị Igbo site ọkwụ onye kpatalụ nkụ arụrụ na asị ngwere pụta ọ ga-elugo mgbe anyị ga-ajụ ese na onye ọbụla bụ DPO eh, eh, na polis n'ogbe ọ ga-abụ onye nke be anyị ọ bụrụ onye a maalụ ebe o si na ọdụkwo ka Igbo si atụ n'iru na Igbo na tubu na-egwu polis gburu ichi a na-atụ ya mhm. na ọ bụrụ na ọ bụrụ onye ụmụnachi ọ bụrụ onye ichi mana kịta oge ụfọdụ ịfụzie ndị nwa gburu ichi ọ bụrụ oge ọ nke ọ na-anụ ọdụgotere nchi um, ọfa nke bụ nsogbu maka na afụlani Igbo dịka ebe e enwe enwe a na anyị be ka ọ dịziri ịzọba isi onwe anyị ibe mere ebe afọ ọ dị njọ ọ ezinụlọ ka a napụrụ ike ọ nwata mmadụ tọgbọ a na-etu onye afọ si tọgbọrụ ka ụmụ ikolobịa ji wee sị mba ana ọ bụrụ na afọ na-abụ ụdị ife a mee agala aka gala onye kpalụ mkpakpa afọ na n'owufụrụ ọbara mmadụ jụọ ya ajụjụ wee marụ ka a ga-esi wee tie ikpe ọ na a na-eme ụdị ife a ọbeka bụ obodo amajụa mana nke a ama na na-ekwusikwa agbasikwa egwu ọnana ntị akwa mmadụ atọgogo aha akịka ọka m obi abịa eyi anyị si Lagos wana wepụta na Bini polisi kwụsị anyị anyị kwụsị ma wee gbaa m wee bịa asị m kedu ife na-alụ si anọdetili igbo bụ igbo egwu ana m achọkwa n'okwu brọda ana m akụkwa n'ọrụ brọda asị m nụpelụ ya fonu ma mụ na-atụlili ọrụ brọda ọrụ ya fonu m ọdalụ meseji bụba wee gụsịzi anya wee bịa tupu ka dị ife nna alụ sanọ netili igbo bụ igbo egwu ego nji elu ife brọda ego nji elu ego brọda ọmachide fọlụ m karịsịa m nwa kpọnya brọda mgbe kpọnya ọda ejuru m ka dị ife nna alụ nkọwalụ n'ịmadụ aga m anwụbazi iyi blọda nwanne nyezinu m fonu m na mụ agwalụla na blọda bana baji ife ka m na-alụ ebe m na-ekwu okwu onye polisi amamụla onye polisi amamụla onye polisi amamụla eh, maazị oke ndị na-ege anyị ntị ga na-ajụkwasị elewe anya ọ wụrụ ndị na anụbe ihe na-emenụ ele anya o debeghị anya a nwere ike na-eche gịnị ka a na-akọdo ihe a kọwatụkwara anyị gịnị bụ isiokwu a gịnị mere ọbịa? akụkọ anyị na-anụ dị Igbo ukwu ebe a si n'obido bụ na otu nwata nwoke a sị na ebe o si n'ala Igbo bụ ụzọ ụzọ Ebonyi bụ ọgba tumtum ya na-aga ndị uwe ojii wee jide ya na-agwa ya na ọ na-agba nke a na-akpọ ọkada ya ndị na-agba kabukabu ndị na-ebu mmadụ si ebe ha na eje wee jee ebe ọzọ na-asị ya na mm, amachie n'iwu iji iji ọgbatumtum eme kagbu kagbu nwoke na-agwa ha na ya ghọtara wee mee onye bụ iwu o nwere onye gwara ya na ife ọ na-eme wu ife o ji azụ ezinụlọ na mmadụ ji nwụnahụhụ ya nwunye eji ezikwa ime akụkọ ọka nkụ mana ka ya na ndị uwe ojii na-eme azọwa mm, ọgbatumtum ya na ya ebu ya jee steshọn nwoke zọwazienu ka mm, o buru ife na maka ha hapụ ya ka a na-eme nke a ndị polisi gbalịa tọwọ mana ife a na-akọ ọbụna ka nwoke dawa ya ka ha bụ ya agbalị tọwọ na ha buru ọgba tum tum ya jebe ọfiisi rapụ nwoke ebe ọ dara nọọzi ka apụtara n'ụtụtụ ma m mgbe ihe a na-eme hmm. ka afụrụ ka ozu nwoke tọwọ na ife na-ewezi ndị mmadụ awụrọ naanị na-egburu nwoke nọọ na ọ bụrụ na ka ha merụrụ ya ahụ buru motosaịkụl buru ọgbatumtum ya tinye na moto nawa steshọn ha na ha weere oge ahụ chọwa ka a ya esi zọọ nwoke bulie ejewe ụlọ na nwere ike ịdụrụ mana nke ịhapụ ya ka ọbara gbafusie nwoke n'ahụ ọnọdụzie ebe ahụ nwụọ wuo nneni ka nneni ihe ejighị ndụ mmadụ wee kpọrọ ife ọnya bụ ife gbasara ndị mmadụ etu si ghọta ọzi n'ime ya ka ndị ndị ọ na-anụ ọkụ n'obi were iwe jebe steshọn igbo ukwu werụzie iwe ahụ wee sụnye polis steshọn igbo ugwu ọkụ ọ na-agwụkwana anyị na-ekwu polis steshọn oge ụfọdụ ọ dịka ejela ọfiisi jee mụọ ya ọkụ mana ife mma achọ ka ndị na-ege anyị ntị ndị enweghị ike ịma maọbụ ndị afụgo ka polis steshọn dị na Naijiria. na ndị polisi aha ebi n'ime obodo na ha na-ebi na polis barak ọ bụrụ na ịma na polisi na-enwe barak enwere ya na Naijiria. ọ bụrụ obodo ndị ọzọ na-enwe polis barak na ndị polisi nwere ebe a na-alụ iche na ha bi iche nwee ebe obibi nke ha nwee ọgbakọ nke ha karịa ibi n'etiti ndị mmadụ ya na ife na-emetụta ndị nọ n'ime obodo ahịa emetụta maka na ha bipụrụ nke ije ọnya wụwo ebe ka agbawa ọkụ na igbo ukwu merụzie mkpọtụ sikwa igbo ukwu jebekwa m polukwa iwe ahụ jebe m ekwulọbịa maọzi ebe ha mụnyere ọkụ na ekwulọbịa ka ndị polisi gwakpodoro ndị na-eme ngagharị iwe na ndị na-amụnye gbawa ọkụ gbarụkwa mmadụ na-agba ọzọ ọgbọ n'ọzi nye na-ese na mgbede a a na-akọ enye akụkọ na-afụ na-ego asị na-ejide na onye polisi ọwụwo ndị polisi ọwụwo ndị bido onye ife ndị gburu onye onye onye ji ọgbatumtum achụ nta ego mana ife anyị na-akọ ọwụrọ nke awụ izizi a na-akọ ụdị akụkọ na ndị polisi anyị ma nke nke melụ n'ụzọ Ọnịcha na mgbọ ndị polisi gbalụ ndị na-agagharị na-eme mkpọtụ na ha bụ ndị masọb gbalụtọgbọ mmalụ nke ha gbalụ ndị mmadụ na na ụzọ were ndị na-eme ipob mmalụ nke ndị amị so ome nke bụ ịgbaba n'ime ime ime obodo dị na ha na-eme ọpụreshọn ya ndị ha kwesịrị ị na-echekwa echekwa a na-egburu egbu ọzi nke ndị saz ekwuru ka ọzi ka a na-ekwu ndị saz nke anyị ma maka a na-ekwu oge ụfọdụ ịma na a sị na ya ndị Igbo afọ ogologo ime ya mana oge ụfọdụ dị mkpa ịpụla enweta ogologo ime ọ nwanne omie dịka nke ọja mm. ibe ekwu na ọ bụrụ na anyị na-eche n'anya mgbe a na-eme ngagharị iwe EndSARS onye a na-alụ aka kpọọ onye kpalụ mkpamkpa na onye we onye isi alụghị alụ na ọkụzụ awụrụ onye onye Hausa ọha anụ ọha anụ ife ọ na-asụ asụsụ Igbo ọ gbụpụ ụkwara Igbo okwu okwu Igbo mana ọ bụrụ nọọsụ onye ahụ ka mma alụ aka ịma na m amaghị eme maka na ka a na-ekwu maka onye a ka ọ rụchala ọrụ ahụ na ezumike nka gọvanọ na-achị steeti Anambra kpọọlụ nwoke a onye ọbụla ma arụ ọrụ tii ọwụla onye isi ndị na-achịkọta ife gbasatalụ nchekwa ya ọzi ka ekwubelu ka a sị na-achụpụta ya ejekwa wụziere na Gana ka ha sendịrị ya vekeshọn ife nji ekwu uwu na ọ bụrụ na ị na-ege anyị ntị ihe echere ife ife a niile wụ jọst ife arụ a na-alụ iji wee megbu ndị Igbo e eziokwu na ya mana anyị nwasowuru nsogbu anyị anyị ife anyị ji nsogbu anyị wụ na ọ na-awa isi n'ugwu Awụsa kpọfeta ndị isi ha ma ọ bụ onye be anyị n'isi mm, onye anyị ka ọ nọrụ n'etiti a nwezie ndị isi o soro ha mebe omenelu mgbe ọ onye Igbo etu m si wee chee n'ife ndị kwuru na ekwelu m ọ ga-adị mma ka anyị rọpụta ndị ga-achịkọta be anyị nya ọwụ na anyị chọrọ iji chee be anyị nche anyị maka esi eme tupu tupu e, federalize polisi na Naijiria tupu bekee abịa tupu bekee abịa anyị na-eche onwe anyị mana ka ha bịachalụ mgbe enwelụ federation na enwelụ ndị South East nwee ndị ndị mgbe enwelụ Central Region nwee Midwest nwee anyị maka isi eche ọ ha ma na-echere anyị ọwụrọ eju ime akpọba Legos ma ọ ka kịta akpọba Abuja ya kwuo ife ya eme onye ebe aha anọ ka gọvanọ nwere ikike ijikọta ndị nọ na nke ya. mana gọvanọ na tata anyị agwanwu polis DPO ebe nyenwawụ chief sekuriti ọfisa igwu ife ọ ya eme maka ọgwụ ya ọkwọ ndị Abuja agwagharị ya etu anyị esi mee anyị afụ na ọtụtụ ya ka o si ime mana ije gbaa polis eh, steshọn ọkụ ya dịka nzuzu mfụ na Anambra steeti ebe gọvanọ Anambra steeti na-akọwa na ya na ife ndị ma ihe ti ala awụrọdị nye awụ nzukọ ndị na-azụ afịa efi kpalụ na nkata maka ogbugbu ndị na-achị efi na-egbu ndị Anambra steeti bụ egbuo mmadụ akwụọ 1 million egbuo efi ha akwụọ 500 ọ bụrụ na egbuo efi akwụọ 500 gbuo mmadụ kwụọ 1 million onye nwere efi ya egburu mmadụ na-aga maka egbuo ole efi nye gị ego mana efi iwu ife eji agba mmadụ awụrọ mmadụ mmadụ ndụka mmadụ ka ndị na-ege anyị ntị eji m aka na ụnụ na-anụ ihe a na-akọrọ anyị a na-ekwu ọ dịka ihe ụnụ mmanwụ na-ekwu na-ekwu otu onye si n'ụka bụ nkasa nkasa mana ịbịa leba ya anya dịka maazị ejikọbasi ji na-ekwu n'isi mbido na-arụtụ aka n'ụlọ ụlọ ndị uwe ojii a na-agba ọkụ na o ekwesị ọkwanụ na Igbo si na ama nwata ajọ ngwụkọ ajikwa pụọ ya n'ọnụ ọtụtụ steeti dị n'ọwụwa anyanwụ Naijiria ọtụtụ autonomous communities erutebe anyị ofu onye ofu gọvanọ arụọ ma loko gọọmenti chairman arụọ ụlọ were ego ekwesịrị iji kwụọ ndị mmadụ ụgwọ ọrụ ekwesịrị iji ọrụ na steeti were ya jiri ụlọ nye ndị uwe ojii ma ndị uwe ojii nọ n'okpuru gọọmenti etiti wee wuo otu nwoke nwa aka ji akụrụ n'ime obodo ọmanye aka na akpa were ego rụọ ụlọ nye ndị uwe ojii gụrụ ụgbọala nye ndị uwe ojii mana ụmụnna ya nọ n'agụụ ka imechara ihe a mee ka gasị ka ọ bụ ihe ubi ji dị ndị uwe ojii ya mma ka ha na ndị ha nọ na-arụ ọrụ n'etiti ha nwee ezi mmekọrịta ọ dịka o doghị ha anya ọ dịghị ka ọtụtụ ndị mmadụ nwere ego si wetebe na ego ahụ na-enye anyị ka na-atụwa anyị ego ọ ya bụ na a ga-echichi ndị na-agba dị na-aga n'ụzọ na-anapụghị ego echichi onye keke n'ụzọ na-anapụghị ego echichi onye na-agba moto ụzọ na-anapụghị ego mhm. ọ bụla dị mgbe ụfọdụ ejide mhm. ndị ụkwụ na-aga ejide ha na-anapụghị ego mana ha bụ ndị na-ata mhm. ahụhụ na-agba mbọ ka ha hụ otu ha ga-esi dị ndụ ha na ezinụlọ ha ọ bụrụ ndị a ga-ewerekwa mkpagbu ndị uwe ojii na ndị agha na-akpagbu ha na-anapụ ha nke ha ji ike kpata isiokwu maka ihe a na-eme n'eziokwu eziokwu ịgba ụlọ ndị uwe ojii ọkụ abụghị ebe o n'ihi na a sị na otu onye si na aha ya na ụtara na awa ọhụụ ya ofu eze dịka e kwuru na ensas nwa njegharị iwe ruru njegharị iwe ndị ka e mere na mpaghara ọwụwa anyanwụ pụtara ijiri gbagbuo ọtụtụ ndị ntorobịa ruokwa echi enweghị onye kwuru okwu gbasara ha a ka na-ekwu okwu nketa mana olee ezi ihe a ga-eme kedu ihe a ga-eme ka e nwee ike ka maka na a na-ekwu ndị isi ndị ọchịchị ndị ọchịchị kedu ndị wu ndị ọchịchị a ọwụ gọvanọ ọlụko gọọmenti chairman na ndị kanselọ ka ọwụ ndị traditional rulers kedu ndị wu ndị ndị ọchịchị ndị nduzi obodo nọ n'aka ga-enwe ike kwụlata ọnụma ijuru ndụ ndị ntorobịa n'oo ka enwe ike mara ka a ga-esi mee ihe enwe na na-ekwu na ịjụa m na onwere ebe um, e anụnwa ka um, ibeji ji igbo ji igbo mana asị um, na na ebe ebe ebidoro aka nara ka eji bido n'ikpere ibe dịka oge nkịta a na-eme emume ọtụtụ mmadụ na-anata ụlọ ọ na-abụ agbatịa krismas enwee nzukọ ogbe nwee nzukọ ụmụnna nwee nzukọ ndị ọgbọ wee nzukọ obodo kịta ka enyi ekwesịrị obodo ọbụla tụgbaa izu bido na izu anyị na-agba bụ ụdị ife a mee kedu ka a ga-esi wee chịkwa ya dụọ ụmụaka ọdụ ibe eji na-achụsi dụ ụmụaka ọdụ bụ maka na ka ọ ghara ịbụ esesue ya bụ elu elu fe wee bụrụ egbe bịa bata obodo maka na dịka nna m agwa ụlọ ibe a mụ na bara akarị ụka mana igezie ntị ihe ya eme na igbo ukwu ma na ekwuru ọbịa maka na ga-eje kpọta ndị amị wee jidekwa ụmụaka be anyị gbalie mana ndị ife ka mkpa bụ na a sị na okoti emeribo ji bụrụ okoti ụmụaka ekpolu ya n'ọkọchị kpolu ya n'udu mmiri na ndị mba anyị ndị eze na ndị PG tetanụla unu akpọta ndị House of Assembly ndị bụ ndị nwa na-eso unu apụ steeti agwadofa wee ndụ afọ ndụ jituwefa maka na ndị na-ejele ụlọ ozi panel gọvanọ wee gbaa izu ọ bụrụ na fa achọrọ igbu ụzụ unu apụkwu efa nọgidefa kafa gbaa izu n'ife na ọ bụrụ na agbara ụzọ owere mgba odechi etu ife si kwuo kịta ee gọvanọ ọbụla kwesịrị ịbịa gwa ndị obodo etu ya si wee lụọ nchekwa obodo ga-adị ana etu ndị fana ndị polisi kwesịrị isi na-eme ife abịa e na obodo ọbụla rụpụta ndị fana ndị ga na-elekọta ife gbasara sekuriti onwe maazị oke ị chọburu itinye ọnụ n'okwu a dịka maazị Odeluga oh. na-ekwu ka m kwuru gawa etu o si ekwu ife m na-ekwuli dị iche na n'ife gbasatalụ etu a anyị esi hazie maka isi ndị gọvanọ aji ndị mhm. egbu izu gbazie ndị obodo oge ahụ aga na otego na-agwa ha bụ izu onye nwere ife dị ya n'isi onye amamihe igbo adịrọ na ya ọmadị ya na isikwa ya jee ojiekwa ochigakwa be na-emekwa ka omeko ife mma agwa ndị na-ege anyị ntụ masịrị m ụlọ jee gbaa izute mma agwa ụdị ife dị eme o kwesịrị tata anọ ya nzu Nke a na-ekwu ụfọdụ ya ebido na agbacha krismas mana bidonụ tata gbawa anyanwụ nkata rọpụtanụ n'ime onwe ụlọ ndị ya echere unu nche gbanụ ndị na-anọchite anya ụlọ ma ọ n'igwe ma ọ na nke obi ha na-ekwu ha na-agwa ndị uwe ojii nara ụnụ ga ha na-ala na eh, achọghọzi ha bidonu chebe ebe ụnụ ee eh, ama m na ndị eh, gọọmenti etiti ya si na onwekworo ife ndị ha na-alụrụ ha nwee ife ha amara ife ahụ ha ziye steeti ọbụla wekọta ihe ọwa si ha weta anya ndị gọọmenti etiti mana steeti ọbụla obodo ọbụla bido hazie ndị ga-echebe ha ụnụ bido ụnụ mara ife ọya adapụta ndị House of Assembly je vootu eweta ya steeti enye ụnụ ya steeti mmanụ nke fedral kwesịrị iweta ha nata fedral chọrọ ụnụ kwụọ ndị ahụ ụgwọ hazielu ha kụzielu ha malụ na ụmụnne ụnụ ha biri n'ime ụnụ imebe ụnụ ọ ga-abụ ife a na-ekwu na ọ bụrụ na onye uwe ojii gburu ichi na ọ bụrụ na o sie ụnụ amara ebe o si marụ onye ụnụ maka na onye amara ife na alụ amarọ ka esi agwụ alụ amarọ agha ọgbọghọ ndụ gị ife mana ọ bụrụ na onye mụ ife aha o mee ọmụ iwu dị ya dịka e, mmakọ nke ahụ na ụlọ eso nene mana onye nwa iwu dị na ya dị anya iwu ọma nha dị ya ọ bụrụ na anyị na eche ka ndị gọvanọ ji chee ya pụta gwa anyị o na ugboro one na one ofu osisi aha ya asọzi n'anya bido nụta atachewe onwe ụlọ, gwa ha nara ha mara ife ọwụwụ ha chọrọ na etu anyị esi weta ha kwuo ka enye ha ọ na ọfọ ka anyị efil ha kwuo ka enye ha ma ha wetakwa ego ahụ n'ụlọ ha marụzie ndị ahụ ha tinye ebe ha ya alụ Maazị e, m mma na anyị atụgharịwala uche n'ihi na ekwere nkwesie ike na oge ole mgbe a ga-eji debara ihe anya n'ụzọ ọzọ

chọrọ ikwu ile anya a na-enwe ike gakọta ndị niile gara ngagharị iwe na ihe a mere na Anambra ile anya ọtụtụ n'ime ha bụ ndị na-azụ ahịa ọtụtụ n'ime ha bụ ndị na-anya ọkada ọtụtụ n'ime ha bụ ndị na-arụ arụta taa erie taa ọha ka mmegbu ka n'isi ọkwanụ ha maka ndụ ha wuo ihe eji egwuri egwu ajụjụ m na-ajụzi ndị gụrụ akwụkwọ ndị gara kọleji ndị welitetụrụ aka n'ọrụ bekee ndị e, e, e, dibịa bekee ndị famasi ndị nọọsụ ndị na ọtụtụ ọrụ dị iche iche pụtara elebe ha nọ echetara m ele mgbe ọ bụ 70 something 1970 something onye uwe ojii gbagburu nwa udebiwa udebiwa bụ sekretrị federal gọọmenti n'oge ahụ agbagbuo onwe n'elu ya wụ na onye hụrụ ka arụ na-eme gba nkịtị ịmabekwa ebe nke gị na-abịa n'uche m o ole mgbe ndị a gụrụ akwụkwọ ọtụtụ n'ime ụlọ gụrụ eh, ọkaiwu ọtụtụ n'ime ụlọ gụrụ ka esi achịkọta mmadụ o ole mgbe unu ga-ewere ihe ụlọ gụrụ n'akwụkwọ ma ọ bara igbo uru n'ihi na ọ bụrụ na mmadụ gara otu bagodo ahịa ọmata wụ e, e, e, otu ndị na-azụ ahịa n'Ọnịcha enweela onye gakwuru ha nyere ha aka kụziere ha otu e ga-esi wee na-anabiga ọtụtụ ụmụ ya maka na uche m mm-hmm. kama e ga-eji na-aga ịgba ụlọ ndị uwe ojii ọkụ ọ bụrụ na enwere ike ịchịkọta ụmụazị niile a ihe a na-eme gawa n'ọka ọ n'ọka ka ihe a ji unu garuo n'ọka unu gaa n'ihu gọọmenti haus unu unu nọrọ ala Chineke mebere ebere unu nwee ike ruo igurube nọrọ ala si anyị chọrọ ịhụ gọvanọ anyị hmm. e, otu ihe otu dị mkpa ị rụtụrụ aka ugbu a hmm. maka na ọ bụ awa na-ekwu ihe a ka anyị nwa na-akpa nkata ọ nwere ndị e, na-ege ntị n'ihe anyị na-ekwu otu nwa nwanne anyị nwoke Peter Okeke anyị tụnye ọnụ n'ihe gbasara gbasara ESL ya wụ ga-akpọgahụ Eastern Security Network um, n'eziokwu eziokwu ọ ya aha ịkụrụ mgbakọ taa mana eleghị anya o nwekwara ike anya arụtụkwa ya aka n'ụzọ pụrụ iche mana um, maazị Ejike ihe ị na-ekwu okwu ya maka ọ bịa na ndị iwu ndị gụrụ akwụkwọ n'ihi na hmm. ihe a na-eme asị ma ya agba gbaa nta agbagbuo anụ enweghị onye ma ya ka njegharị iwe ya na-eme ọ bụ ihe ndị bekee na-akpọ impulsive action n'ihi na akpaghị ya akpa Mhm. ka a na-agba emejere iwe ahụ emebiela ihe mhm. e, akpafukwala ọbara ọzọ ọwụ naanị nwentorọ nwa okorobịa ahụ e, ndị uwe ojii gbagburu mana ọ mmadụ abụọ ọzọ ka a gbagbukwara ma ha na-eje mjegharị iwe na ọbịa. dịka isi mhm. rụta e, maazị Deluga si rụta mgbe ote eleghị anya ihe ọzọ anyị ga-anụ kachi ga na-abụ na ugbu a bụ na ndị agha na-eburula ụsụ ndị agha bubata na iwu okwu na ekwulọbịa abịa hụrụ ndị agha ga-afụrụ gbagburu ndị a ga-agbagburu ya bụ ihe ị na-asị ị na-arụtụ aka nwụ ndị maara izu ndị gụrụ ihe ọka ọkaiwu ndị wu ndị dọktọs ndị wu ndị nwere ọgụgụ isi ndị nwere nwere mmụta mara na ihe gbasara nhazi na ọchịchị na nduzi ndị mmadụ nke bido ike e weta ma ọgụrụ isi maka na o nwere ọtụtụ o nwere ihe dapụtara na ihe pụtara n'ala Igbo taa na mgbe mbụ mgbe ochie mgbe anaghị arụ ụlọ gbaa mgbidi gbaa ya ogige ndị na ụmụnna gị ga-ebiri ndị na-agafe gafe na-agafe na-ahụ mana anyị ebirila gbawa ogige ịgba ogige agawa ị na-agafe gị na-ahụ gbagbazie ogige ka ị gaghị ahụ ọmarịcha ụlọ arụrụ n'ime mara atụ onwe ya nga ihe ọzọ anyị na-ahụzi ugbu a wụ onye rụcha atụ onwe ya nga tinye fezị tinye eletrik fezị n'ihe niile ọ dịghị ka ihe zuru oke na ihe awụ maka ndị dịka isiri kwuo ndị ọkada na ndị ndị akpata taa erie taa bụ ndị ka na-ata ahụhụ a n'ụzọ pụrụ iche ọ dịghị anyị nwa na ndị ọzọ ndị ọ dịka ọ na-agaziri ka ihe agbasaghị ụnụ mee arụtukwu aka ọzọ n'ihe m na-ekwu ekwuola m ihe a n'oge gara aga na ọ dị ka ọ dịzi ka onye gara ịgo tiketi o ji efe ụgbọelu ịga goro fes klas na biznes klas iruo ịbata anara gị akpa gị ndị ụmụ agbọghọbịa mara mma napụ gị akpa gị jee dowere gị ajụọ gị ole ihe ị chọrọ ịnwụ agbanyere gị champen jụrụ oyi iwere ego ochie mesara ahụ na-aṅụ mmanya jụrụ oyi ka ụmụnna gị ka nọ na kabin na-achọ ebe ha ga-edowe akpa ha ọ dịghị nnọọ ka na-alali elu ọ bụrụ na onwe ihe ọbụla mere na ọ naanị ndị efulefu ahụ na-azụ ndị Chineke kpọrọ asị ndị tiri ihe ha daa n'ala ọ ndị ọ ga-emetụta <laughs> Ichie na-alala ihe elu ma pilot ma ndị nọ na first class ma ndị ụmụ agbọghọbịa ma ndị ahụ ndị ụgwọ ọnwa ahụ ewerela na-elegide gị ma ndị nọ na ọdụ plen mkpụrụ ebi ezi omume nọzi n'aka Chineke mhm. o rubeghị mgbe onye ọla ga-amara na we are all stakeholders in the mhm. stability of our nation and our region gbakọtawa n'aka ka emekwana ihe Ụlọ abịakwala isi ee eh, ụnụ nwa nọ n'ebe ahụ na-ekwu ihe a egwu ga-eme ma ndị iland mere nọ na-agba mbọ ha inwere onwe ha n'inweta udo na Northern Ireland ọkwa ndị Irish nọ na Boston nyere ha aka the Kennedys na ya ọkụ na-afụkwanụ ya bụ unu nọrọ chewa mgbe ndị nọ diaspora ga-alọbata ya lụọ ọrụ n'ọgụ a ma a ga-alụwazi ọgụ ahụ ewepụ onye ga-esi ebe afọ ọkụ ha agakwana alọbatari in the first place ihe a nwere ka ọ dị ya wụ na ihe maazị odologodị nkichiri itinye ọnụ n'okwu a a na-ekwu ihe a ga ọnụ. onye nọ ntị nso na-amati ụra ọ nwebụro mgbe Igbo nọ na mba ji mgbakọta anụ Igbo azụ ọ ya ka iji nọ na-akpa nkata si n'ebe anyị nọ mmanụ anya nọ ntị nso ga-amati ụra isi ntụnye ọnụ n'okwu a ihe m chọrọ ihe ọzọ m chọrọ ikwukwu ewu na mgbe anyị na-agaghị ifefe kwesịrị ime enyere aka hmm. Hmm. otu ihe anyị na-agaghị echefu bụ na ihe a kpọrọ ndọrọ ndọrọ ọchịchị ọ dị mkpa mmadụ ele Ee, eh, ihe ndọrọ ndọrọ ọchịchị ga-ewebatanwuru unu n'obodo n'ihi na ọ bụrụ na ndị na-achị obodo na ụnụ na ha dụnyere ukwu ọgụ ụnụ na-alụ ga ga-aga mfe mfe ọ gaghị ete aka nkịta ahụ na obodo akpọrọ Naijiria ga-aka dị ndụ n'oge na-adịghị anya ekwuekwu okwu ndọrọ ndọrọ ọchịchị abawa mba Igbo prezident na ndị Igbo prezident Igbo prezident asị A ka m na-ekwu ya na-ekwuchi ya ike a ga-achọ ndị ga-anọchi anya ndị Igbo n'ala Igbo bido na gọvanọ gaa to representatives gbadaruo ndị e, e, town union n'ihi na ọwụ hanwa ọwụkwa ndị zi dem full ground ka ụkwụ ha nọ na mhm. ndị nọ n'ala bekee otu anyị nwana mụnwa anaghị obi anaghị adị m mma ma m hụ ndị chi ala bekee atụ ụta mkpụrụ ego ole na ole agbalawa ụlọ ka gaa tọọ ndọrọ ndọrọ ọchịchị ọ kaara m mma na onye bi n'ụlọ onye ma ego ọ na-afụ ụfụ ya baa dị obodo bịa ya ọfụma anyị nwa ga-akwado ihe maazị odeluga kwuru ka m kwukwee ya ọzọ ahụ na-enweghị ndị enweghị onye na-anụchahụ ya anyị agaghị echi ebe a onye na-eduga ahịa na-ebu ụzọ anyị nwa kpọọ ya na anyị gbara ọsọ anyị agbapụla anyị agaghị echi ebe ọ na-awụ ihe ọbụla i kwuru ndị ee na-achị obodo lechaa anyị anya ọchị ka ha na-achị n'ihi na ha ma ihe i kwuru wee okwu ọnụ ị nọ n'ụlọ ma ọ bụrụ na ndị nọ n'ụlọ welite ụkwụ si anyị ajụla akwado ha ga-ehụ na ihe ga-adị mma ile anya ensaz a enweela onye jụrụ ajụjụ dị ebe ego niile eji kwado ensaz shiga unu eche nọọ na Naijiria enweghị ike ile ihe dịka na Lagos agala wiz izu ndị ga na-eshi mmiri lekwe ndị ga na-ebute mmiri lekwe ndị ga na-eme nka lekwe ndị ga eme nka mgbe ndị e, e, e, amamihe a ga-akpọ ha na Abuja bịara ka ha bịa tisa ihe akwụọ private sekuriti ụgwọ bịa chechie ndị esa ele ebe ego niile achị apụta ọya n'oru ole mgbe igbo ga-ebido gbawa izu ọya ka m jikwe na-ekwu na-ekwuchi ike ndị nọ n'ala ala ala lenu nwoke agbagburu nwoke ji tuketuke na-achọ erimeri oge eri ele mgbe ọ ga-enwe efe ịbịa chee elee etu e ga-esi mee obodo niile ka ọ dịrị ya mma akwụkwọ niile ndị gụrụ akwụkwọ gụrụ bi na Naịjirịa ọ lara n'efu ehm, <laughs> okwu a na-ada na ike ah, ọ bụrụ na otu nwanne anyị nwoke eh, mmadụ ole mmadụ abụọ otu n'ime otu onye na ọgbam abụọ si anyị n'ihe rụtụ aka n'ihe gbasara Eastern Security Network. Mm. Ah, na nke mbụ ihe gbasara Eastern Security Network ihe anyị na-ahụ edochebe anyị anya ihe ọ pụtara ndị kụ ya n'azụ na ihe ndị a bụ n'ihi na ah, ihe edoro m anya bụ na ah, otu okwu ahụ kwukwara asị agba agba agba nta agbagbuo anụ enweghị onye ma ihe ọ bụ Eastern Security Network na ihe m na-ahụ na ịntanetị na Facebook edobeghị m anya o rubeghị mgbe onwe m ga-atụnye ya ọnụ n'ihi na o dobeghị m anya mhm. amaghị m ebe agwọ uchichi a hiwere isi onye mhm. hiwere ihe a ebee ka a na-eme ka a hiwere ihe a onye na-afụrụ ya ọkụ mhm. ah, gịnị kpatara ejiri nwee ihe dị ihe dị otu a a na-ahụ soshal midia mana gọọmenti Naijiria ọ na-anụ ọkụ ọ naghị arahahụ ihe bido egwu egwu eke mgbanwe oke n'ala Igbo gịnị mere ha ji hụ n'ihe ihe niile a nwebeghị ihe ha mere ma ndị na-eche na ihe a na-akpọ Eastern Nigeria Security Network na ọwụ maazị Nnamdị Kalụ ma ọ bụ ndị ụmụ Igbo anyị bụ ka anyị na-ahụ ihe ahụ kpacharakwa n'anya lezikwa n'anya mụ na onwe m o m anya ruo mgbe o tụrụ m anya ka m ga-enwe ike tinye ọnụ mana ama m ndị mụ na ha nọ na mkparịta ụka nwere ihe ha chọrọ ah. ya ihe nwa ga-atụnye ọnụ na ya wuru lee anya enweghị onye na-ekweteghị na ị ga-echekwa obodo adịghị m ka enwere onye Igbo ọbụla ma ndị bi n'ụlọ ma ndị bi na mba ị ga-asị ọ ga-adịghị m ọ ga-amasị gị ka emezie enwe ezigbo nche n'obodo mhm. ga-awụ na arụrụ ala niile ga dịka maazị oke ditụnye ọnụ na-asị o ruole mgbe anyị ga-ejide onwe anyị chịkọlata onwe anyị gwazie ndị uwe ojii ngwa pụwazie elu anyị mewe ka anyị ma anyị si elebe onwe anyị ọ ya bụ nsogbu ajụjụ abụọ m chọrọ ịjụ nke mbụ wụ omeaṅa ndị agha gbadata dịka otu ha si mee egwu eke batasị anyị na-achọ ndị a dịka otu esi mee n'egwu eke ihe ọzọ ị ga anụ ebido ebe a ga ebe ebido ebe gbagbuwa ụmụazị ele onye ga-echekwa ha mgbe ahụ ọ na-adị mmasị ebitekwala nkụ ahụhụ bụbata ya n'ụlọ mhm. ihe ọzọ otu Igbo si eme ihe ọ ndị agbata obi anyị ka m were akpọla aha ọ ndị agbata obi anyị na-awụ onye tụ ụta tọrọ ya mapụ eji buru maikrofon gwa ụwa niile na ọbaala Igbo si eme ihe ihe ọbụla ị na-eme gị iji lala onwe gị ihe ọbụla ị na-eme gị iji lala onwe gị enwee onye na-enye nsogbu agbapụ ya izu otu esi asị ọ gara ije ka anyị chere mgbe ọ ga-alata andị marala na onye ahụ agaghị alatazi ọ bụrụ na ị e na-eme nchekwa obodo ọ bụrụ ihe a na-apụta n'ịntanetị bụ ụwa niile lekwa anyị lekwa ole anyị ịgwa ije ya ya bụ ihe ihe egwu anyị etofeela ihe a onye m na-ekwu anyị etofeela ihe a ọ bụrụ na ihe a wee eziokwu mụnwa amahụ ma eziokwu mụnwa amahụ mana ọ bụrụ na eziokwu ọdụ ndụmọdụ m ga-enye m ga-enye ndị na-eme ihe a lakpuo unu chebara ihe uche ichekwa obodo dị mma kama mhm. ị na-ekwu ichekwa obodo ichekwa obodo bịazie kpara nkụ ahụ bubata n'ụlọ ọ n'isi ụlọ ka ọ dị enwekwa onye ọzọ chọrọ ikwu ịma na ndị Igbo ka anyị ji ụmụ nwayọọ ọ gwara nwayọọ nwayọọ ka eji alacha ofe dị ọkụ agwọtago ehe nwayọọ nwayọọ ka eji alacha ofe dị ọkụ maka ya bụ ememe a na-egosi na soshal midia n'ịntanetị onye iru ya niile fadu na-eji soji igbe a na-eji ife gbasara oji eme ife ọbụla ọ bụrụ ọkọlọ ndị Igbo ibe ife niile esesila dịka ife ndị alakụba nwere ife yiri ife simbọl Igbo ya ilenije maka a na-ama simbọl Igbo ọzọ maka ọnọkọta e, bụ ịmara ma ndị ori agba onwere onye bụ ọkọlọtọ ọbịa onye ka ha gbara izu aka na-ejide onye ọbụla nwekwa nwata ịfụnwụ ji ụdị agha uwe ahụ iwu na-akpọghọta ya n'ụlọ ụlọ kpọọ ihe ọzọ ụmụnna ka amarụ ma maka na maka ejina dị aga n'ogwu ọ na-enye nsogbu ee ka a na-esi hazie maka na na ibe na-ekwu bụ onwe onye nwatakịrị bi eyi ụdị uwe a bụ ya dụwa ya ọdụ baa ka ọ bụrụ ụzọ ụmụnna si yọọ mana ofu ife dị mkpa bụ ala Igbo abụrụgo ebe onye pụta omeki nke panja bụ na ozi ọtụtụ usoro ife ọ na-ekwu n'ihe ikwu na ime pakeji ime amansi mhm. ife ahụrụ ife e, ya ọhụụ na oeto kwa ọgọdọ ifufe eburu ya na ya jụọ mụ yawụ nne ya na-esi eghere yawụ okorobịa etoghị eto wee wara nyawa ọgọdọ na nnukwu ikuku na-abịa ife o ji ewute mgbe okwu aka bụta mmanụ o juọ ofu onye ahịa esiri anyị afụbụghị ọ bụrụ na Igbo siere ofu onye ọ ga-aka na amị onye ahịa ericha mana ofu onye siere Igbo nye ya ezu ọka mma ma ọ bụ Eastern Security Network ma ọ bụ achọrọ ime ka motekno ma achọrọ ime n'ogbe ọ dị mma dịka anyị kwugolu ka ọ bụrụ nkata akpara akpa kpụrụ izu agbara agba kpụrụ ife ọ ga-agba ebupụta ọba dịka ife ụmụazị oh. pakejin awụrụ ife anyị na-eme ife anyị chọrọ nwoke ife dị mma gawa n'iru ọ bụrụ ka a sị na-ekwe na ha so oke soro ngwere nwa mmiri dịka anyị e si kwu oh. nsogbu adịghị ya nwoke ihe dị ọcha na ji ezigbo akwa n'ọgwụ iphone n'ọgwụ okwu ibulu benzi n'ọgwụ okwu ibulu dada n'ọgwụ okwu tatu n'ọgwụ okwu ana m atụkwa n'ọrụ ọga ana m emekwa n'arụ onye polisi etie m ife onye polisi etie m ife onye polisi etie m ife gbochi um, mama bụ um, gbochi Tony ọbụna mm-hmm. biko na o nwere ihe dị iche ESN na ee ihe m ga-aza gị nwere enwere ihe dị iche n'izu ụka ole ma ole abụọ ma atọ gara aga anyị nwere nwanne anyị nwoke ọkammụta um, obi iwu anyị nwere ọnọkọ ya nwa tonyere anyị site na legos maka ọwụ ọkammụta na-akụzi na mahadum legos nwere ihe ọkụ kọwara anyị ihe gbasara dọn mm-hmm. iwu ihe gbasara atụmatụ mmepe obodo nke ọdịda anyanwụ Naijiria ihe awụ atụmatụ ndị na-achị steeti ndị nọ na ọdịda anyanwụ Naijiria kpụkọtara isi kpekọrịta na ha ga-eso atụmatụ a ọkwanụ ndị na-achị ndị na-achị obodo ma ndị gọvanọs ma ndị ọchịchị ọdịnala ma ndị ndị ọnụ ha na-eru n'okwu n'etiti ha bụ ndị gbakọtara nwee atụmatụ ebie na ha ga-ebido ihe a na-akpọ amọtekụ n'ihi nkwado maka asị na nwata nna ya jinyere oshi na-eji ụkwụ agbawa ụzọ mm-hmm. n'ihi nkwado ahụ bụ ihe mere gọọmenti etiti enwebeghị ka ha siri bịa chọọ ka ha kpụsasịa ya ka ha na-achọzi ka ha na-anwe ya nwee mkparịta ụka nke a na-akpọ Eastern mm-hmm. Security Network Eastern Security Network olee nkwado ha nwere n'aka ndị na-achị steeti ndị nọ na anyanwụ Naijiria ya hụbeghị ihe dịka ya ya o nwere ihe dị iche maazị eh, nwanne anyị na-ajụ ajụjụ si olee ihe dị iche akọwarala m gị ihe dị iche ugbu a ọwụka e, e, onye unu aghọtaghekwala ihe a ka gasị na anyị si na anyị enweghị mmasị n'ihe gbasara nchekwa anyị ekwuola ọtụtụ oge ekwu anyị na-ehibe isi n'ihe gbasara nchekwa obodo nchekwa obodo na-ajụ anyị mhm. olee ihe a ga-eme ka o nwee ike ghara anyị ka anyị nwee ike chekwa obodo anyị chekwa ọnọdụ anyị ya ole ndị kwadoro ihe a ndo ndị anyị anụbeghị e, ụka ana m ajụla ajụjụ n'ụzọ dị iche iche ka enwee ike ghọta ebe ihe a siri bido na ndị kwadogo ya na ndị na-afụrụ ya ọkụ maka na a sịrị eh, nnụnụ eh, pụtara n'ụzọ na-agba egwu ihe na-akpụrụ ya egwu nọ n'ime ọhịa mana anyị ga-achọ mana eh, tupu gị mawa ihe ị ga-eme nnụnụ ahụ ị ga-ama na onye na ihe na-akpụrụ ya egwu a ọ ya bụ isiokwu ah, ibezi m akọ Mike si na igbo kwadoro ha ole ndị ka m zaa n'ajụjụ a ihe maazị ibezimakọ ka m zaa ajụjụ a isi na igbo kwadoro ha aga m asị gị ekwetere m n'ihe ikwu na mmụọ onye igbo ọbụla ọbụla bụkwa onye nwa afọ Igbo ọ ga-amasị ya nke ukwuu m nke ukwuu ma ọ bụrụ na e nwere ụdị ihe a ya kwụrụ kwudosie ike n'ala Igbo gaawụ akwa aha ha akwụrụ ihe Igbo na-akpọ akwa akwụrụ mana tụledala ha mgbe maazị Nnamdị Kanụ nọ n'ụlọ nna ya bido kwuo okwu sekuriti anụnụ ga-echeta akpụpụta ndị mmadụ yiwe uwe nọ ndị ga na-eme nke echi echi ndị uwe ojii e, ndị agha Naịjirịa batara e, ala nna n'ụlọ nna gba egwu eke mmadụ ole ha IPOB bụ hapụ ndị IPOB mmadụ ole wụzi ndị Igbo na na IPOB meghere ọnụ dị ah, kwụsịnụ a na-ekwuruo taa maọbụ eziokwu maọbụ sị ekwuole ya ọtụtụ oge na gọvanọ Abia steeti so na ndị kpọbatara si gaanụ mara ihe ga-eme enyiwa gọvanọ ahụ ọ ruo taa enweele mgbe ọ pụrụ atụọ ya okwute enweele mgbe ọ gara n'ọha ikwu okwu ndị abịa pụta dị egwu enwere ihe wu mmadụ ime ihe out of sentiment ọ ya ka m ji enwe mkwuo mekwuchi ike ọ bụrụ na iwe niile adị ndị Igbo n'obi na-ege ewere ihe gakwuru ndị ọchịchị na-achị ala Igbo Jizọs ahụ chụpụ ha niile ọnụ ndị obi ha dị mma ọ ihe dị iche na moteku na ihe ị na-ekwu enweghị gọvanọ onye Yoruba ụjọ ga-ekwe ga-apụta echi kwuo ihe ihe ndị Yoruba na-achọ achọ ya achọ ma ndị Imo nọ ebe ahụ ewere echi na Abuja were mmadụ tinyere ụlọ ndị ọwụ ya gọvanọ ebe agbata abụ akwa echi onye ọbụla alaba ma onye na na akwa sef enweghị onye hụrụ ya na-ahapụna ihe ihe awụkwanụ ndụ ndụ ndụ ndụ ndụ ka a na-ekwu okwu ya mmadụ emezi dịrị ihe e ga-eji na-akwafu hmm. ọbara ụmụ mmadụ n'efu ọ bụrụ na anyị chọ ịlụọ ejikere ejikere kpaa ya kpaa gọọ ọgụ ọ bụrụ na ike ọgụ adịghị anya achọ ụzọ ọzọ e ga-eji mee elo ịma na ibe niile a na-ekwu ọtụmadụ nke nwanne anyị nwoke na-ekwu na ịntanọt um, na ndị Igbo kwadofa ị ga-ajụ ya kedu ndị bụ ndị Igbo kwadofa o nwee tụrụfa vootu mana apụta ibe niile a nnọọ e, e, na-eme ya ike na um, egbuwe e, ọcha bute ọcha bute anyị ọgbụji onye ahụ jiri ụdị banda onye anyị nọ na mba ụwa mba ụwa dị iche kịta kịta bụ agụrụ isi ka eji anụ ọgụ dịka mụnwa n'onwe m dịka onye nọkwanụ na oche ihe a na-akpọ Africa Security Studies ọwụ ihe ndị ahụ ihe a na-awụ iteta ụra o nwere ajụjụ ndị ụfọdụ nọ na-ajụ nke mbụ bụ ndị a anyị hụrụ a na ha bụ ndị Eastern Security Network a na-egosi ya na soshal midia na fesbuk na ebe niile ọ na-ahụ n'ahịa eleela m ya anya ụfọdụ ndị ha Igbo ahụ oke mbụ ka ọzọ abụrụ ihe anyị maara banyere ọkacha onye na-achị Naijiria taa ihe anyị maara banyere ndị Britain na nkwado ha na-enye ndị ugwu Naijiria nke o doro anyị anya na ha nwere ikikere ịhụ ihe a na-aganụ gịnị kpatara na gọọmenti etiti Naijiria enwebeghị ha kwuru banyere ya nke ọzọ bụrụ Eastern Security Network nwere ike bụrụ ọkọlọtọ otu onye rọpụtara ọ bụ ndị iro anyị rọpụtara iji n'ihi na asị aga igbu nwa nkịta akpọ ya ha ọjọọ ya bụ na o dochabeghị m anya maka ndị na-ajụ ajụjụ o nweghị ihe ọla m nwere ike ikwu banyere ya n'ihi na o m anya ebe ihe ha si bido na ndị na-afụnyere ya ọkụ a sị na ajụwa nkwụ kapịwa eh, ọnụ mgbupụ ya eruwela maazị oke ama na-enyefe ihe a ejefeli ihe a n'aka ka anyị nwee ike jikọta ihe ọnụ maka ndị na-ege anyị ntị ihe ndị anyị chọrọ anyị lebara anya taa bụ ihe ime na-eme n'ugwu ukwu mana na ekwulọbịa kemgbe wụ ọ bụrụ na anyị na-ama ya n'amụma o doola anya anya dịka ihe si na-eme n'ala Igbo n'obile mm-hmm. abalị ole ma ole na-abịa abịa n'izu na-abịa abịa ndị na-abịa n'ihu enwere ike anyị ga-anụ tupu akwụkwọ na ọzọ emekwa ọzọ dịka o si emekwu kpatara na anyị ga na-ajụkwa onwe anyị ajụjụ olee usoro a ga-esi mee ka ihe a kwụsị ụmụnne anyị ndị nọ n'ụlọ ọkacha ndị were ndị nwere agba ndị ọnụra na-eru n'okwu ndị kpatara ego ndị gụtara akwụkwọ ndị wu ndị ọka iwu o ruola mgbe anyị ga-ebido kpọkọtawa isi lebawa ihe anya ọ bụrụ na anyị na-eche ka ndị ọkada na ndị keke wụrụ ndị wu ndị ụmụnne anyị ndị ihe na esi ike wụkwara ọtụtụ oge ọha ka a na-egbu wụrụ naanị ndị ga-eji impọls jiri njema um, njegharị iwe abụrụkwa agbagburu agbagburukwa ọtụtụ n'ime ha na ọha nwa ga-egbochi ihe a ọ ga-enye nsogbu nke ọzọ ọ bụrụ na ịrụcha ụlọ gbado onwe gị ogige nke na-ehi inwere n'onwe n'ihi na ịwụ e onye ọkaiwu n'ihi na ịwụ e dọkịta n'ihi na ịwụ e ma itinye ha ọnụ first class na business class ọ ga-emetụta ndị nọ n'ọdụ ụgbọelu onye ọla kpachara anya ya maazị oke na anyị ntị unu amalụna na ihe awụ ikoro na-abịakwute unu dịka anyị na-agwa ụlọ oge ọbụla onye ọbụla chọrọ ime ka anyị nụrụ onye ya ma ọ bụ ka anyị n'ihe ọ na-eche biko ọ bụrụ na fesbuk dela anyị ozi ọ bụrụkwanụ na ị chọrọ ide karịa nke fesbuk ga-arapụ nke ime zitere anyị n'akara m ga-enye gị ya bụ ikoro at igbo igboheritage.com ikoro at igbo igboheritage.com ọ bụkwa nnọọ naanị na fesbuk ị nụrụ ya aa ah, ah, ife na-efunarị gị ka nkụ anyị na-ekwe anyị na-emebe ya bụ mmemme anyị na-akpara ya bụ ụka anyị na-agba ya bụ izu izu ife anyị kwuru ya ka na nkụ na ịchọ inweta ya ebe ọ bụla ị na-enweta ozi pọdkast tọọ ya afọ ya bụ ikoro mkparịta ụka asụsụ Igbo ihe anyị kpalata dịka ụkọchukwu si wee kwuo ya bụ kedu ka anyị ga-esi dozibe anyị ka ọ bụ ka ọdachi gbasatara ma ndị egburu ma ndị egburu ma ndị gburu ha ghara ị na-emezi na imechi okwu a sị na ogologo okwu adịrọ n'ụka mgbede mana mma akọ ma enye unu okwuchukwu Jizọs gwalụ ndị ụmụazị ya tupu abịa dọgburu ya maka anyị na ha echeta ọmụmụ ya mana ọnwụ ya bụ nke zọpụtara anyị ka ọ nọ na-ekpe ekpere na ogige ahụ ya na ndị ụmụazị ya tupu o jewe ebe ahụ ọ jụrụ ha sị ha na mgbe m zipụrụ ụnụ ịbụ ịbụọ iri na otu ma iri asaa na ịbụọ ọkwasị mụ na eji n'akpa kwasị mụ na eji n'ife e nri asị ya oke na kịta na ya na-asịzi ha onye na-eje ejide akpịa kee ajị n'ume ọ bụrụ na onye nwere egbe ya onye nwere ife eji anụ ọgụ ya gota maka na ya e na-ezipụ ha ka atụrụ n'etiti ndị na-adọwu anụ ya ka ofu onye n'ime ha n'ezi anya si ya oh, ife ị na-ekwu mmadụ kwọ n'ebe a ọsịa jidesie ya ike nke a wụrụ inu wụrụ okwu ọmalụ malụ onye amaghị asụ ya sụọ n'ala n'afọ ndị mụ na ha nọ ọmụ onwe m bụ oke ụkọchukwu maazị Austin na okene ndị be anyị ya ịnụ mma ka anyị n'ike na-atụkọta uche mara ka a ga-esi mee ka ala Igbo dịrị mma mma maazị ejikọbas ndị nga katụma ndị na-atụnye ọnụ n'okwu ekelele m maka ihe anyị na-akpa awụ nkata anyị awụghụ anyị amachaghị ihe niile nọọ agbakọ ọnụ nyụọ mere ya agbaghara anyị nnukwu ụfụ. ndị ewonu maazị ụdebụga Igbo unu ada na mba mhm. anya dị unu onye ndị iro gbagburu eche ndụ ya nche daalụnụ ngwanụ ndị anyị ka chifonu anyị ga-afụkwa n'izu ụka na abụọ abịa abịa Thank you.